AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke na anya okwu onye okwu chineke na-atọ ụtọ gị onye okwu chineke na-akasi obi isiokwu m ji bịa n'oge awa bụ isiokwu nke na-agbago ume nke na-asị gị atụla egwu atụla egwu isiokwu agaghị na-ewere ihe ọgụgụ ya akwụkwọ aza ya isi iri anọ n'otu amaokwu nke iri ọ bụ isiokwu anyị maara ọ bụ ebe anyị maara nke ọma akwụkwọ nsọ atụla egwu chi anyị onye hụrụ ndị ya n'anya Chioma, onye na-eji okwu ọnụ ya lụrụ ndị ya agha Chioma, onye okwu ya na-adịghị agharịpụ chi ọgbụgba ndụ ebe isi anyị atụla egwu mee ka okwuo ndị a mịa mkpụrụ n'ime anyị n'oge awa ka ọ chụpụ ihe egwu niile na ndụ ndị gị ka ọ chụpụ ekwe ekwe niile na ndụ ndụ gị ka o mee ka anyị nwere ezi ọṅụ mee ka okwu a lụrụ anya agha ndị na-abịaghị anyị dịka ị na-ekwu n'ime m oge awa ka okwu a ezi mkpụrụ nọọ ntị ndị na-anụ ya na ndụ ndị na-anụ ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen akwụkwọ azaya 41 akwụkwọ azaya isi iri anọ n'otu. amaokwu nke iri ọ bụ ebe anyị maara nke ọma ọ bụ ebe gị nwa chineke na-agụ mgbe ọbụla ọ bụ okwu nkasi obi nke doro anya n'ime akwụkwọ nsọ ọ sị gị atụla egwu gị ka m nọnyere elele anya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ chineke gị m ga-agba gị ume m ga-enyere gị aka ee m ga-eji aka nri nke ezi omume m gị anya na-agụ ya n'abụ atụla egwu gị ka m nọnyere m elela anya nwa m gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ chineke gị ga-agbagume ga-enyere gị aka m ga-emekwa gị mma m ga-eji aka nri nke ezi omume eme kwagide gị ọ bụrụ na ile anya n'ụwa taa ihe egwu juru ebe niile ọ bụrụ na ile anya n'obodo anyị niile ihe egwu juru ebe niile gị bata n'ime nzukọ ebe anyị kwesịrị inwe ezumike ihe egwu juru n'ime nzukọ niile gị bịa n'ezinụlọ nke kwesịrị ịbụ paradaịs nke anyị nwere n'ime ụwa ihe egwu juru ebe niile ole gị ihe onye iro na-ebute n'ụzọ gị ka ọ bụrụ egwu nye gị okwu chineke abịala n'oge awa a ichetakwara gị ọzọ ọ sịkwado nwa m atụla egwu anọnyere m gị elekwala anya gburugburu n'ụjọ na-agbanyeghị ihe ekwensụ na-ebute ka oyie gị egwu elekwala ihe ndị agha anya gburugburu n'ụjọ elekwala oke ịdị ukwuu nke mkpa na mkpagbu ahụ elekwala oke ịbụ ụba nke ego ịbụ ụba nke ihe ụkọ ahụ elekwala oke ịdị ukwuu nke nrịarịa ahụ elekwala oke ịdị ukwuu nke nsogbu ahụ elekwala oke ịdị ukwuu nke mkpagbu ahụ elekwala oke ịdị ukwuu nke anya mmiri ahụ elekwala oke ịdị ukwuu nke amaghị otu a ga-eme ahụ kama lekwasị m anya lekwasị m anya anọnyere m gị aga m enyere gị aka aga m eme ka ị nwee mmeri n'ime ọnọdụ ndị a niile agaghị m arapụ gị aga m eji akarị m nke ezi omume kwagide gị n'ụzọ niile I chezọla na abụ m chineke ekwere m gị nkwa na akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na atọ amaokwu nke iri na iteghete ebe ahụ na-asị otu a chineke m abụghị mmadụ ọ bụghị mmadụ nke ga-ekwe nkwa okwu ụgha ee chineke m abụghị nwa mmadụ nke ọ ga-elogha elogha aa chineke m abụ mmadụ nke ga-asị na a ga-emere anyị ihe ọ gaghị eme ya o kwere anyị nkwa si anyị atụkwala egwu ọ maara na ihe egwu juru n'ụwa ọ maara na ọnwụnwa juru n'ụwa ọ maara na nsogbu juru n'ụwa ọ maara ihe na-akụ okwukwe anyị aka juru n'ụwa ya dị mbụ kasi anya obi si anyị nwa m atụkwala egwu atụkwala egwu elekwala anya gburugburu n'ụjọ aga m ebigela anya megide m anya legide m anya aga m enyere gị aka legide m anya na inye aka gị ga-esi n'ebe m nọ bịa atụla egwu chineke si gị atụla egwu atụle gwa ọ bụrụ na ịgụ akwụkwọ pete nke mbụ isi ise amaokwu nke asaa ebe ahụ si ka anyị na-atụkwasị ya nchegbu niile nke na-echegbu anyị n'ihi na ihe niile banyere anyị na-emetụ ya n'obi ọ bụ gịnị na-echekasị arụ ọ bụ amaghị ihe ị ga-eme ọ bụ enweghị ihe ị ga-eri ọ bụ gịnị ka ị na-echekasị ahụ ịtụrụla ịmụ ịtụrụla ị na-echekasị ahụ otu ị ga-esi mụọ ya o kwere nkwa na ya agaghị eme ka ị bịa rụrụ n'oge ọmụmụ hapụ ime ka ị mụọ n'udo ị na-echekasị ụsị e chineke ị gaghị echeta m ee o rukwara n'oge nke ha na ha na gị egwu ọ ya ya echeta mee ka okuru kuru mee ka o kuru ụmụ ya ọ bụ gịnị na-echekasị gị arụ ọ bụ ụmụ gị ha nọ na-arịa nrịa imela ihe niile pụrụ ime mmadụ ihe ị ga-eme atụla n'egwu na akwụkwọ jọn isi nri amaokwu nke iri abụọ na itete mere ka anyị mara na nna anyị onye ndekụnyere anyị ụmụ a na o kwesịrị ntụkwasị obi na ọ dịghị ihe ọ bụla nke ga-anapụ ya ụmụ ndị a na-aka ya tụkwasị chineke obi atụla egwu ndị enyi m akwụkwọ aza ya isi iri isii na atọ amaokwu nke iteghete ọ na-eme ka anyị mara na mkpagbu anyị niile na mkpagbu anyị niile na ọ bụ jizọs ka a na-akpagbu n'ihi ya nwanne m atụla egwu ọ bụkwa ndị mmụọ ozi ka iru ya ka ọ ga-ezipụ ka ha zọpụta anyị n'ime mkpagbu niile ọ sị na ịhụnanya ya na ọmịiko ya na ya ga-agbapụta anyị ka anyị hapụ ịtụ egwu ka anyị hapụ ịtụ egwu nwanne anyị nwaanyị Queen Grace Okechukwu imela na ndụmọdụ nke inyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nye gị amara ya ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha Jizọs amen gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www. awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị gee abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mba onwe doo onwe anyị nsọ bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir ụmụ ọcha nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke nọnyere unu ka unu gbalịa doo onwe unu nsọ unu emeela onye ọma na-ege ntị n'ọnụ na ekpere mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na enwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 3637224 makwara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo chineke ana m asị ka jehova gaa n'ihu ime anyị mma n'agha jizọs amen n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'isiokwu ọzọ nke na-asị gịnị gburu nadab nakwa abihu gịnị gburu nadab na abihu anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ọnụ ọgụgụ isi atọ amaokwu nke iri abụọ wee rue na nke anọ okwu chineke na-asị ndị a bụkwa aha ụmụ ndị ikom erom ọkpara ya bụ nedab na abaihu na elieza na itama ndị a bụ aha nke ụmụ ndị ikom erom bụ ndị nchụaja ndị etere mmanụ ndị omeju aka ịbụ ndị nchụàja isi anọ Nedab na Abaihu bụ wee nwa n'iru Jehova mgbe ha wetara nso ọkụ ala ọzọ n'iru Jehova n'ọzara Sinai enweghịkwa nwa Elieza na Itama wee bụrụ ndị nchụàja n'iru ero bụ nna ha ka onye nwe anyị gọzie ngụpụta n'aha jizọs amen ka anyị nna nke igwe onye ezi omume nara ekele na ohere anyị nyekwara anyị nnukwu okwu gị ọzọ anyị wee na-arịọ gị jehova biko ka ị mee ka okwu gị dịka ọ ga-ada ka ọ ghara ịda n'ala a kpọrọ nkụ kama ka ọ daa na nke ga-amịta ezi mkpụrụ nara ekele nara nsọpụrụ n'aha jizọs kraịst bụ onye nwe emen amen n'ezie dịka anyị gụrụ n'ihe ọgụgụ n'akwụkwọ ndị ọnụ ọgụgụ isi atọ onye mụrụ nedab na Abihu bụ onye isi nchụaja aha ya bụ ero ọ bụ ụmụ ero eron mụrụ ụmụ anọ dịka anyị gụpụtara ya nke mbụ bụ nedab nke ịbụọ bụ abaihu nke atọ bụ Elieza nke ikpeazụ ya bụ Itama na mmalite ndụ ya ha anọ bụ ndị sokwa wee na-eje ozi Jehova nyere iwu e wee dokwa ha nsọ wee sorokwa bụrụ ndị na-eje ozi a ga-akpọkwa ha ndị ozi ma ọ bụ ndị nchụaja ha so na-eje ozi n'ụlọ Chineke mana o nwere ihe mezirinụ akwụkwọ nsọ mere ka anyị mata mgbe anyị gụrụ n'amaokwu nke anọ na Nedab na-aba ihu wee nwụọ gịnị gbuziri ha Nedab bụ nwa nke mbụ Abaihu bụ nwa nke abụọ gịnị mere mmadụ na-abụọ ji nwụọ otu ụbọchị ọnwụ a bụ ọnwụ ọjọọ ọnwụ a abụghị uche chineke dịka ọ dị n'oge ụfọdụ anyị na-ezute ihe ndabara ma ọ bụ mgbe nwata nwa okorobịa nwa agbọghọ bịa bịa nwụọ n'ike ọ na-eweta ajụjụ ọ na-eme ọtụtụ ndị mmadụ ji ajụ ese gịnị mere nke a ji wee mee n'ezie akwụkwọ nsọ gwara anyị ihe mere maka akwụkwọ nsọ ga n'iru si na ha amụtaghị nwa nke a na-apụta na ha kara ha kara ka ha etozuo ndụ ha ebichaghị ndụ ha ị maara si na mgbe nwata nwụrụ n'iru nna ya ọ bụ arụ ihe a na-ekpebere bụ nọọ nwata ga-eni nna ya ọ bụghị nna ga-eni ebe n'ebe ndị okenye nọ ha sị na ha ga-aka nka a ga-aka nka n'otu aka tutu ha na-anwụ adịghị atụ anya na mmadụ ga adakata ọgbabi kpi enwere na ihe kpatara ya ka anyị gaa n'iru n'akwụkwọ nsọ dịka m ka na-agụ ọnụọgụgụ isi atamokwu nke anọ ugbu a ọ sị na Abihu wee nwụọ n'ihu Jehova mgbe ha wetere nso gee ntị mgbe ha wetere nso ọkụ ala ọzọ n'iru Jehova n'ọzara Sinai ihe mere ha ji wee nwụọ n'ike ihe mere ha ji nwụọ n'aka ya aka bụ na ha jere jee weta ọkụ ala ọzọ gịnị bụ ọkụ ala ọzọ ahụ ha wee weta ya n'ụlọ ukwu chineke n'ebe nchụaja na sinai n'ezie ọ bụ mgbe ha mere otu a ha wee nwụọ ha wee nwụọ o wee bụrụzie ndị nta elieza na ịtama wee bụrụzie ndị nchụaja n'ihu erọn bụ nna ha nwanne m nwoke nwanne m nwaanyị oge ụfọdụ anyị edugo anyị abụrụgo ndị nwere akara nke bụzi na anyị na-echesi na anyị abụgo chineke imezi ihe ka o si so anyị oge ụfọdụ anyị na-akpa agwa ka o si masị anyị ma e chineke sitere n'aka gị wee lụọ nzukọ ma ọ bụkwanụ chineke sitere n'aka gị iwe na-enye aka ịfụ na ọrụ obodo na-aga nke ọma ma ọ bụkwanụ na ozi chineke ị na-akwado ya nke ọma o toruzie na orugo nke ị na-echezi na ị pụrụ ime ihe ọ bụla ka o si masị gị kpachakwara anya kpachakwara anya Nedab na Abaihu bụ ndị na-ejere chineke ozi mana n'ụbọchị nke taa ha wee kpebie ka anyị mee ya n'ụzọ ọzọ ọgbara ọhụrụ <laughs> kpacharakwa anya mgbe ị na-ebubata ihe ahụ ị chere n'obi gị na ọ dị mma uche gị dịkwa ya maka na ọkwa Chineke ahụ nke mere ka Nedab na Abihu nwa mgbe ha jedere ụzọ ka bụkwa Chineke nke anyị na-efe taa n'ezie mgbe m mere anya n'isi ụkwụ o mere m ka m gaba n'iru nwee chechechela aha gịnị mere ndị ozi ihe anyị na-ekwu bụ ndị ozi ndị nchụaja gịnị mere ha ji nwụọ m wee gaba n'iru mgbe m garuru na ndị ihe mere nke mbụ isi iri na atọ amaokwu nke asaa wee rue na nke iri mgbe chetakwa otu nwoke aha ya bụ ụza ụza bụkwa onye anyị maara dịka onye libai ọ bụkwa onye nke ije ozi chineke na-atọ ụtọ ọ bụkwa onye nwere ọnụnọ ọkụ n'obi mgbe ị na-enwe ọnụnọ ọkụ n'obi kpacharakwa anya mebie ịbụgo onye okenye n'ụlọ nzukọ ma ọ bụ ịbụ onye oji ozi ma ọ bụ gị na onye ụkọchukwu na-anọkọtasị na-akpazi nkata o ruzie nke ebe na ọ dịgo gị ka enwekwana ihe dị n'ihe a na-eme m na-emenwu ya kpacharakwa anya ụzọ mana ine n'akụkọ mere ebe a mgbe ha na-eji ibunata ọbụnani igbe ọgbandụ chineke ọ bụ mmadụ anọ na-ebu ya mana ihe gburu abihu na nedab bụ na ha jere jee mee ihe chineke na-asị ike mee ha ji ihe nsọ chineke wee gwuru egwu ha ji ihe nsọ chineke mee ya dịka ọchọ nsọ ga si wee dị dịka o si masị ha nwanne nwoke nwanne m nwaanyị okwu a na-eme ka mata ka kpachara anya ebe ahụ chineke si gị jedebe jedebe ebe ahụ ọ si gị medebe medebe ada enyekwara chineke aka mee nke ahụ ọ si gị mee mgbe anyị na-eme nke ahụ sọ eme jehova ga-agọzi anyị matakwa na ijee ozi dịka o si kwesị ntụkwasị obi ọ ga-azọpụta gị ịma na igbo ahụ gburu ụza nyere obegedon ngọzi ihe mere nke mbụ isi iri na atamokwu nke anọ mgbe ọza nwụchara onye ọbụla gbara ọsọ eburu ya bugara ogbenye obegedon obegedon nke ebujeri ya ya mebi ka o gbukwu onye m mana n'ihi na ọ kpaara ya ugwu akwụkwọ nsọ si na ọ kwanyere ya ugwu jehova wee gị ezinụlọ ya ọ bụ na ị ga-eji ihe nsọ chineke kwanyere ya ugwu jehova ga-agọzi gị jehova ga-eme gị mma gị onye na-eme ezi ihe gaa n'iru mebe ezi ihe gị onye na-eme ajọ ihe wepụ aka mgbe ị na-eme otu a onye nwaanyị ga-aga n'iru ime ka ngọzi dịrị anyị n'aha jizọs amen onye mgbasa ozi chinedu alọm imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa arịa ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka onye gị ogologo ndụ nye gị ịhụnanya gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa ghara ịbụ mgbidi n'ime ụlọ nsọ chineke n'ime ezinụlọ anyị nye ndị agbata obi anyị ma ka anyị bụrụ onye ga na-eme ka ọlụ chineke na-aga n'iru chineke ga-enyere anyị aka anyị na-asị ka chineke gọzie onye kwupụtara nọ gị nwa onye gere ege ka udo ya chia n'ime ndụ gị unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu ozi si na unu Adventist World Radio bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 63 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo